Okay, kinds Yeah. We're not going to win. You need Jesus Christ for them, man. Amen. Mọ̀pá bàbá ni ìdámẹ́lẹ̀ olùtọ́wọ́ náà mọ̀ fún ọba nù. Ẹnẹ̀kẹ́ náà fẹ́lẹ̀ mọ̀ kí ìtòbí olùtọ́wọ́. Ọba rẹ̀ mẹ̀tẹ́lẹ̀ mọ̀pá bàbá bàbá dé nù tó. Dẹ́kù balẹ̀ mẹ́sẹ̀ wọn náà lórí. Yọ̀ngbọ̀ngbọ̀wọ̀ mọ̀ọ́kọ́ èjò kẹ́ni kì í yẹ́rẹ́ ní kàìpẹ́ láti wọ́tán. Ẹnẹ̀kù balẹ̀ mẹ́sẹ̀ wọn náà lórí kana kuna kama ya nyere nyere kanja kana kama kana boro tena boro temal mana ba ma ba ba ni da ne na ne ne kana kwan da ijo jamba kwan nan ye tu go wa na wa ye tu go wa na wa lo wa lo na ba ba wa ya wa wa ne no pe ojo ko na wa na na ha te ni lahadaya na hamadi kiri tó pọn yẹn gbogbo ìgbàgbé jùjọ ní ẹdè malé yẹn gbàgbá ìgbàgbé jùjọ ní ẹdè malé ìmàlẹ yìí jẹ ní lẹmẹrẹ tàmílẹ lẹ ìmàlẹ àgbèjọ ẹmẹlẹ lẹmẹrẹ tàmílẹ lẹ yẹn gbàgbá hamadi kiri lálùtàrà kánde fúlọ́nà mọ hamadi kiri anda gawani road ana abana zama gawani road gawani road yau ta musulmi igbo na na luta gwan yau ta musulmi igbo na ma ba luta gwan láìpẹ́ náà lè mọ̀ orí àpò dálọ́ láìpẹ́ náà wá ní ìmọ̀ orí eji dálọ́ dálọ́ láwọn àyàmú a ka so kịta ka anyị mee gịnị ka anyị kọrọ etinye ba ịtụ vootu anyị onye si gị tụọlụ Peter Obi ịtụọlụ onye a aha si. ndị bụ ndị chụpụrụ Peter Obi na PDP ndị bụ ndị chụpụrụ Peter Obi na PDP kọrọ nke enyi uzuru ndị ndị anyị ka enyi uzuru wepụ streti nwa anyị nwoke bụ Peter Obi o wee dị first dis na the party wee pụọ weba na Labour the same people na chetara azụ the frustrate ya anyị na-eme na Anambra State and Central ma sọksidi suksidi elekshọn anyị ga-abụ lebọ lebọ lebọ ọ bụrụ na enye ya akwụkwọ ị ga-eji akwụkwọ na first day ife ga-atụ ya bụ lebọ lebọ lebọ ebe e sịrị nna nne na nwa ọ bụrụ na ọ gbanwejuo gị anya ịnwe rait right ịgwa ndị ọrụ INEC n'ịchọrọ ka onye dị etu a mee gịnị tụọlụ gị ebe dị etu a onye nyere gị aka ka ịtụ onye emere misteki o dị prayo na isi na ka onye nyere gị aka wee mee gịnị wee gosi gị ebe ị ga-atụ akwụkwọ lp ebe e zere papa mama pikin onye ka a ga-atụ vootu anyị niile dis time around bishọp ndị Anglican ma nke ndị Katọlik ma nke ndị pentikọstal anyị nche gbakọrọ aka wee gbuo n'olebo lebo lebo ma ndị omenala anyị Ah, ndị bishọp ndị omenala anyị agbaliwe egwuru ndị omenala gbanyere egwuru anyị ncha gbakara aka wee kwuo onye so nkịta bụrụ oge majik anyị ga-atụ edo ahụ ka anyị wee nweta ibe anyị chọrọ ka agụ anụ nwa na-agụ anyị wee na ka ihe ọma wee bata na be anyị bikos na ibe si n'ala wee gbalụo wee luo n'elu si n'elu gbalụ luo n'ala mana ọ bụ na anyị tụọ onye bụ akwụkwọ from Victor uh, Peter Obi to Lilian the first day a ga-atụ ya ịma na anyị enwetago naijiria the second days bụ na march 11 ka gọdọshọn ka rutumowe kwuo okwu march 11 a ga-atụ house of assembly election kedu anya ga-atụrụ ya agbara anya ji maịkị maka a ga-atụrụ ya onye ji maịkị a ga-atụrụ ya ọ Peter Obi nke ọkalọt Peter Obi nke Ọkalọt ọ mụrụ bụ onye je na local Government gọọmenti TC wee lụọ wee gọba na na pepa ka unu na a na-arụrụ unu projekti unu na-alụ ya na kịta na aga na-alụ ya fiskal eme gịnị a na-afụ ya anya Ọnya bụ na wee ọwụwụ river nọ ma ifesa ifu ifu projekti ebe m lụrụ ihe ntinye ya o nwere ndị jere elected ma appointment na Ọkalọt ga post of doing such o nwere ndị jere DC fọm bịa Bonijela elected and e nwe nwere anything knock out TC Ikanjala wee deelọ ọgwụ ebenebe ka m soro ụkọ jụọ nwoke abata m na gọọmenti onye mmiti bụ onye ọka oluto si ka anyị na-eke nwosa okike na a ga-alụ ya alụ mụ na ya nụọ for like three months ya na ya arụ eh, ya bụ depụti anyị na leba wesị ya na a ga na-alụ ya alụ ọjụ mụ na ya nọdụ ọgụ n'oria jena steeti achụọwa a na-ebọba na ewe weta nwanne nwoke bụ kinsili and joseph akoye anyị wee bido welụwa projekti ịlụ nwa ga-esi wee onye nke ga-esi wee lụ ya he will tell you better ọmụ bịa kwuo na aga na-alụ ya alụ adịbido ya alụ because na-ego ọka na ọtụkọ ọba ga na-eyuzi wee na-alụ ọrụ ọ bụrụzi eweta nke election na this community I love Mbakwu women I love Mbakwu women otu afano how ha ga-esi decide to go ga election and ha ma for house of reps not one with these women imekọ with these women ga-abụ very easy as long as di ji eziokwu wee solufa mana ijiri aghụghọ ha gbuo gị n'ala bidoro ana m ekele ndị nze ndị nze na ọzọ ana ekele na federal house ọka north and and m here otu ụmụ nwanyị a si dị ọganaịz ndị nne ndị ụmụ nwanyị mgbakọ si wee dị ọganaịz that is how I am organized. alụgo m ọlụ for 18 years na-achịkọ ndị mmadụ na-achịkọ even the most difficult people maka na ihe anyị na ọfụma ndị abụ prọfesọs, ndị agologo akụkọ akwụkwọ ichi ha drop maka na onye ọbụla ma ife but inwe ike ịchịkọwụ prọfesọs bụrụ head of department bụrụ dean ebe enwe ndị ọkammụta dị iche iche ma ndị tọrọ gị nọ na 70 65 60 55 iwe mee ya mee ya ọfụma mee ya peacefully ada eme mkpọtụ ịma na ị ga-eje nwụfa n'ọnụ anyị na-alụ n'ime yunivesiti anyị enweghị ike empower ụmụazị ana m akụzi intaprenership apụnye n'enu rakpue mmiri kedu ka ị ga-esi pụnye enu rakpue mmiri ịpụnye enu rakpue mmiri bụ na ị were vootu wee tụnyere PDP ị were vootu tụnyere APGA were vootu tụnyere APC ịtụọ vootu afọ otu afọ ịbanye gị enu rakpue mmiri ị tụọlụ Obi na Labour Party ịtụtalụ Peter Obi na Labour Party idezie na seneti ha siri na ide na seneti na House of Rem. ịtụze ma abda ma apc ma pdp pati afọ ahụgo ife na-ekwu okwu bụ gịnị lebọ pati ebe ezelụ gịnị peter nye ya na e e senate na house of apc ma pdp ma abda ihe e ime bụ iworo na iwunyere ya n'aka na gịnị mgbe Peter bụ gọvanọ unu amakwana eme ya impeach ndị niile na-agba anyị na anyị tụọ ya anyị tụsasịa ya tụọ ya nọ mmadụ ka a na-atụ na ọ pati mmadụ afọ anyị na-atụ nọ na Labour Party Peter Obi nọ na gịnị he is the best presidential candidate anyị na-edibeti ya anyị na-ekwu ya ekwu lekena ọhamadike ndị Igbo na-eche seneti leke ha na-achụ ya na ọhamadike bụ na ha ma na o rute na Abuja ma ihe ndị Igbo ga na-ekwe ekwe na-atụ asụ ha ma na onye a ga-abụ dị backbone of Obi na senet anyị niile na yi na isi na na onye nwanne nọ na senate na o mee attract IPs ka IPs ka ndị ahụ na-akwụrụ ụgwọ two years ka fa gara ịkwụ ụgwọ ka akwụkwọ afọ ụgwọ wee sị ha show me the video sị ha show me the what video anyị atụla asị anyị chọrọ pipo na-abụ anyị eziokwu we want the truth we don't want lies biko nụ mgbe anyị na-ayị unu ka ị ghara ịtụfufe otu the best candidate esi m obi si wee na-abata ebe a kịta kampen ka nje wee gbafa na nkwalụ ndị be anyị na-ama ọbịa don't vote me because na m bụ onye ama ọbịa apụtara m vote because na m onye ama ọbịa don't vote me because of my church vote me because of capacity capacity ka anyị na-ekwu ọbịa na m na-ekwusi ha na nwanyị ka mbụ maka ndị niile na-azọ na House of Rep nwere onye nwe dị kapasiti nwere onye nwe dị competent nwere onye nwe ike ime what I can do as a woman unu gbanye chanels na na-afọ ebe anyị na-ekwu okwu na azụta oke ndị Igbo na azụta oke ndị ụmụ anyị na azụta oke ndị nwunye anyị na azụta oke ndị ụmụ anyị na azụta oke ụmụ nwanyị. na-ekwu okwu a na-etibet on national issues. ụmụ nwanyị na-emu siga nọ mgbapụ siga nọ mụ mgbapụ siga nọ mụ ụmụ nwanyị siga nọ mụ. Leadership of transparency, leadership of inclusiveness. Ahapụrụ m, ana m alụ ọlụ. Many people na-azọ ihe, enwere ihe ha when I happened to university, Gapito Bikomo to join this race, I left the university to serve my vote. And my happened to rap microphone down, Homadike Webia, Chico, no, no, Bolisa, Patapata, Chico's Oka in the Mana ihe m na-agba unu bụ na ụmụ nwaanyị na-enụ mụzika mụ nwaanyị ego aṅụrị juru m obi ka m batara ebe a wee gaba na tebụl na tebụl na tebụl na ya ekwu owebe ụlọ dị properly organized ebe ọ nọ n'anya na yunifọm ndị a dị iche yunifọm a dị iche dị iche nke ndị green ya nke ndị mmemme ya nke akwa akwa dị iche iche dị na ndị white na biko ọ dịrị n'ime nke a ka aka ụlọ ndị mgbe ọgwụ aka agatakwu m na saịdị ebe a ekele m ndị nọrị ndị ji n'ebe eli kelee ndị yut mgbapụ lere nke ọdịnala nọ n'ochie gata ebe a gafee ndị ndị pati mgbapụ wọd wee dịkwa dekwa ebe a bụzie ndị okenye bụ ndị nze ọzọ hụkwa ndị ndị okenye mgba ndị ndị okenye ka nnekọtara tụrụ na iwe nke ụlọ akwụkwọ ete si ebinye aka ọkara m enezi ụlọ anya dị ka akwụkwọ enye ụlọ akwụkwọ ya agbagoju ụnụ anya a ga-ebido kịta akụzibere ya ụlọ ụnụ efu ya maka na nke bụ eziokwu nọọ ndị okenye a mara afụfụ ndị Igbo na-ata na Naịjirịa ụlọ afụjugo anya wee ruo na nka onye ka anyị na-achọ ka afụfụ nụtara na ndị ọgbọ m tara ụmụ anyị hapụ eti ya ọnya mgbe anyị na-agba kịta ana m ekele ụnụ ndị ọzọ mgbakọ, daanụ ụnụ arụdụnụ ike ee mmadụ niile gbakọrọ ebe a ana m ekele ụnụ ka anyị kele ndị ụkọchukwu ọyị nwoke ọzọ dị na n'ụba daalụnụ ụnụ bịa nabata ekpere anyị erigbo ekpere nke ma ọ dị ka ndị ndị ahụ ndị pentikọstal Eh, bishọp eh, mmadụ arụrụ nne ọ nwere ndị na-akpakọ mmadụ ụnụ ka ndị mmadụ na-ege ntị maka ụbọchị ọrụ kwuru okwu Chineke kọwacharịa ndị mmadụ ọchịagha mmụọ ha nke bụ eziokwu na n'obodo adịrọ mma kịta kpọọ eze nwaanyị arụrụ ka isi azọwasị anyị mana ụbọchị adịrọ mma ụnụ nwere ife na-eme na Naịjirịa kịta nenecha anya ụna ama na-ekwesịrị ịbịagwa mmadụ ife ọ ga-eme unu ga-eji aka unu kpebie n'onwe unu na unu ga-esi n'agbụ a ekele unu wee pụa. unu ga-eji aka unu tọọ onwe unu n'agbụ lekere ibe niile ejuru ebe ọ nwere ego dị n'akpa o nwere eji ego nọ n'ebe a o nwere onye ego dị n'akpa ebe a mụ nwa abịa unu gara eche ka m weta ọ tọrọkwuru akpa m ọ naanị ego ka ego 10,000 naira asị weta transfer 10,000 from account gị ma ndị na-eme transfer nwere 8,000 nye gị nye commission 2,000 ọ na-emebe niile Nitaiba fuel, petrol, petrol 550 naira a liter. Ọrụ ele petrol na Naịjirịa kịta. Kerozin eji esi nri na-achụ 1000 naira ọsọ one litre. Ole kwuru ego? One dollar one. One two. One two. Kerozin ofu litre. Ka o were were n'ibe a. Ọ bụrụ na-enye enyi na-abịa ọnọta ka abịa ndị mgbapụ na onye eburu abịa na iburuga iburuga na maka nwere ka ejigo ọrụ gọọmenti a ka a na-achọ ka agbanwee ndị butere ụdị afụfụ a na-ata na naijiria onye ka mma na-emekwu ogologo okwu ibe a ga-ekwu ekwensu pakọrọ na aba onye mmejọ agalụ pakọrọ na aba onye mmejọ agalụ tatimana n'ọbịawo APC pakọlụ naba ihe mmiri abịago pati mmiri abịago pati mmiri abịago ịpụta ndị birikere Naịjirịa gwọtọọ ya arọ iri na isii 16 years actually ndị chịrị Nigeria 16 years ọ na-alụ ọrụ na obodo etu a obodo ya 16 years bachiri na naijiria mebichaa ihe ndị apc ndị apc owere oh, anyị wee kpọkọkọ nke m na ihe anyị mụtawụzi garị ihe egote nwa akamụ o nweghị ihe emenwu ụmụaka na-eje nwa akwụkwọ akwụkwọ ndị ụgwọ ụmụaka akwụkwọ ọ kwere ibe a na ọgụ ya ka chineke anya anya wee na ọ ga-azọpụta ndị Naijiria ọ ga-azọpụta ndị Naijiria wee wepụta odogwu nwoke onye adịghị eme mpako malịra na akọ ọ sịgo mụ na ụnụ na Anambra ebe a o wee bụ Peter Obi ka Chineke were ọkụ tinyere egedege ihe ọ na-aga ọ na-enwu ebe niile ebe ọ bụla o jere mepere akpata oyi na-awụzi n'ụwa maka na ụmụ ma anụnụ na-ebiri bịara na 2001 na Anambra ọmụ na-apụtara ebe a wee kwado ya owetụta gọvanọ wee sie gị ike owetie arịsatọ ebe a mgbegburu niile dara n'ime onye depụta ma impichment ya ndị mmadụ na-akọ maka ya ọ gbanụrụ ọgụ impichment amanụ oge mbụ nashọnal chairman abịa ka a kwapụrụ ya ọnwa chiri owe wechite ya azụ mụnwa gbara akwụkwọ na kọt ka ikpe weba onwe nachite azụ mụnwa wechitere ya azụ n'oche mụnwa kwuru rie owu inuka sekọnd tam na 2010 ọkwụrụ na amaghị nne m ọta akụrụ họrọ okwu ogologo a okego m pụtalụ kama na apụta na-echekwa echekwa mkpụrụ agụ na-eche ibe mkpụrụ agụ na-eche mba nnọrọ na-ejidere ya ọgbọ ma wee na-agba wee gbachita ya gbaa ya ọfụma bọọ ndị mmadụ aja n'anya wee pụọ wee jiri Anambra steeti mee ya ọdịmma mgbe ọ bịalụ ebe a etu a Naịjirịa dị kịta ka Anambra dị oge anwa adakwụ ụgwọ akwụkwọ adakwụ ụgwọ ọnwa ụmụ akwụkwọ mechiri emechi ndị penshọnas asị na ha deduwudo wụrụ ya na-enye kọbọ o nwere ibe na-aga aga ebe o nwere ibe a na-alụ etu a ka o si wee bịa ewee jiri kpụọ ọgbụgba akpụkpọ ọgbụgba akpụchacha ọgbụgba na Anambra steeti Anambra steeti wee chakere ewuru obodo etu Peter Obi si n'ebe a wee chicha anya ogbụ nke ọ na-apụta kịta ịzọ prezidenti onye anya n'anya si na tupu o e jere na ọ ga-achọkwara onye ga-akwụ ya n'azụ sokwa na-eji ya ọkpọ ọnụ si mgbe ọrụ na Labour Party ga-azọ prezident. mkpụrụ akpa nsoro ebe alabụ pati ọ ya ma vidio ahụ o jelu mgbe ọgọ gọvanọ Anambra steeti ya ka anyị na-eje na Nigeria kita. etu anyị anya na Anambra wute apụga etu a ka esi ele Party ya kita. E onwere anyị nwere na ya na ebe anyị nọ na onye na-ekwu Labour Party na-etelaba ebe niile na Naịjirịa nke a bụ izizi onye Igbo na-azọ prezidenti ndị ọsọ na-atọrọ ya na Parliament Road ka ọzọ kpọwe gavelu eje na Niger steeti afụrụ ụzọ eje na Kaduna afụrụ ụzọ eje na Kano afụrụ ụzọ eje na Plateau afụrụ ụzọ ejere na Platinia Jos abụrụ ụzọ ejere na Taraba e na Jalingo abụrụ ụzọ eso m eje na Benin ndị mmadụ wee kwukọta wee kwutere m nda naanị eso m ekwu ma daa ebe a na-akwa aka onye m onye bụ onye nna ta this man I am victor my senator they don't you know me I say give way akwatuoro m ebe a na-achọ ka emetụpụta obi aka nke a na-ebigo tikwa turobi ya bụ na ị na-awa ọkụ eh? ebuli m abụọ ka nwanne m bụrụ prezidenti akwa m ndagoro arụrụ nso akwa m maka ebe ndị Igbo na-achọ na Naijiria bụ ka ha soro n'ihe a na-eme a na-ewepụ anyị ewepụ a na-ekweta na anyị bụ ndị Naijiria, ihe niile a na-eke a na-eke n'azụ anyị nwere nke na-elu anyị aka a na-enye ụmụaka anyị ọrụ ịzụta nwatakịrị ile ogiri lee garị echa ma ibe niile a wee zụọ nwa ga ọ akwụkwọ ọdọrọ nkịtị gịnị anọ n'ụlọ ọ dịrị ntụ a n'ebe ndị ọzọ ọ na-abụ onye na-agụta akwụkwọ aghọrọ ya nye ọrụ ọ nọsara be anyị ka ọ na-abụ ịgụta akwụkwọ ị nọrọ gị na mama ga-arụkwa ịbụkwa houseboy ọ ga-esi ntụ a na-eme mgbe niile ọ ga-emere mbọsọ ya akwụsị mbọsọ ga-akwụsị mbọsọ Peter Obi ya bụ prezidenti ọ bụrụ prezidenti bere na-elu n'aka aka ọnọdụ ahụ agbanwee nke izigoro onye na-eje Lagos ma ọ na-eje Abuja bụrụ onye Igbo ịmachi obi n'aka ịma na ị nọ na Naijiria na ịbụ onye Naijiria ịtụọ ngwaahịa ọ bata na wọf ịdịcha ọna a ga-ekiri ya ngwa gị iburu pụba mana kịta ihe ebe awa ihe asịa ọ dị m onye m onye m onye m onye m onye ọ bụghị gị tụrụ ahịa o anaghị adọla ebe anyị bere onye ụmụ onye ma onye onye na mgbakọ ọtọ onye ma onye ma onye ma onye ma onye letaghị esi na anaghị ego afọ anyị na-ata dị kpọ a ka anyị chọrọ ka anyị kwụsị o wee bịa n'ife anọ na ya ife m na-agwa ụnụ bụ ka anyị mepee anya anyị anyị ama eji maka na ibe siri ike maka enweghị ife na-abịa ebe a bụrụ ha na-ayọ ego enye ego ma ọ bụ goo rapara ego ụmụ nwaanyị na-eme ife niile mana ife dị mkpa bụ na anyị nwedoro anya mara ife ma na naijiria kịta ndị na-azọ prezidentị dị mmadụ ịnọ na ndị na-ekwu ndị na-azọ prezidentị na naijiria dị mmadụ ịnọ ofu onye bụ atiku atiku onye onye adamawa adamawa steeti alaja atiku pdp Eh, onye nke ọzọ bụ Kwankwaso Kwankwaso bụ onye Kano NNPP bụ pati ya onye Hausa Atiku bụ onye Fulani onye nke ịtọ na-azọ prezident bụ Alhaji Tinubu onye Yoruba eh? onye nke ịnọ bụ Mr. Peter Obi ebere ka ọ bụ o jiri onye ebe onye Anambra bụrụkwa onye ebe Anambra sentra mụrụ nọ na ya ọtara m na-ekwu abịazie gredi mmadụ ịnọ a ịtọtụ e ekwu n'iru ndị Naijiria kịta Peter Obi bụ nọmba wan ụmụnne ụmụnne nwaanyị nọ n'ime obodo nnwego na amaghọta ihe ndị a mana ka m bụ na Tọzdee 2nd of February nwanne ya ka e gbakọrọ na Abuja all the south south leaders south west na ndị mba mmiri ndị Yoruba ndị middle belt na ndị south east gbakọrọ na Abuja wee mee joint press statement maka enene siko ndị na-azọ prezidenti na Naịjirịa ruo onye takwụrụ azụ Peter na-eme akwụ atọ akwụgo n'ọba igu ee Peter jere Kano afụrụ zọrọ Kano o wee kwute okwu o kwuru ndị isi ndị ụka muslim niile nọ na Kano wee gbakọọ mee press conference na onye batọrọ Peter Obi akachukwu dị akọrọ akachukwu adịghị ya ya onye Igbo ka afụrụ n'anya etu a ọ bụ Chineke bara n'ime mmụọ owe nwere ọrụ a na-ekwupụta na o nwere onye Igbo enwere ike iji dozi Naịjirịa echego ndị mitin dị ọtụtụ n'ugwu awụsa maka okwu a Akwụcha agwụcha kpasị anyị na anyị ga-alụwa nke anyị na be anyị kaba lụọ nke ba anyị ejikwa na agbanụ mmiri a nọọ ndị Igbo ọ na be echegasị onye Igbo jee ndị Igbo fight ya ọ na-etere na akaba fight na Peter n'ebe a ọ bụrụ ka a na-afaịtị ya eziokwu mmadụ bụ onye ọzọ na-apịta a na-achị n'ọma ewu iwu ọhịba akpụrụ bụ n'obi ọdịbaịta ọka nwanne anyị nwoke wii na n'elu na m na ekwu na ama agwa mmadụ ebe ọ ga-atụnye vootu na nke a iwu megidere na ebe anyị ga-atụnye vootu ebe anwa nwanne anyị nwoke si wepụta ichi naijiria na Labour ọ PDP gọọmenti prezidenti ya o wee ụzọ ebe niile o wee gbapụta ọ bụrụ PDP ọmahụ presidential candidate kịta ọ bụ na APC ndị Igbo presidential tiketi ndị APC lụrụ mmadụ ịsaa gba ndị na one vote two votes O na Labour Party a ka a ndị na-azọ wee stepụ Obi Onye onyere mmadụ kọbọ N'oge ego soro mpụcha kandideti pat tọmi onye asaba stepụl ya down o wee lekwasa wee bụrụzie ma ndị ọcha ma ndị yoruba ọbasanjọ chiweda njuma ndị ọcha ma gbasasị ozi ọma peter obi ebe niile mgbe ị bụrụ onye enwe isi onye enwe isi onye enwe isi so ndepụta obi ọgwụgo nke anyị ma akịrị gud mana anyị eji fọs niile anyị nwere wee vootu for Labour Party atụcha anya a na-agụ ya ebe sị na ebe a na-ekwu ebe eme o jere Ebonyi steeti yesterday ọ hụrụ na TV bụ vidio ibe e mere na Ebonyi steeti na Abakaliki yesterday ebe a ka ikpokọ mbikpo niile ọrụ n'ofufiildi ọ na-enwe mkpata oyi ndị Ebonyi na-enye a e tv ndị ugwu na-asọpọt Peter wee nwebe aṅụrị sị na kịta ka ha mana a na-eme na ha dị right eh, ndị be anyị so Peter Obi ego na ha ga-eti nke ba na ndị nke ba ka o wee gaa n'iru ya bụ na m na-asị ụnụ biko ee eh, etu ọbụla o na dị onye ọ na welu izuụka na-atọ afọ ọnụ ọ bụrụ 3 weeks ka ọ fọrọ atọ akwụkwọ a ka onye ọrụ na-atachie ka ije ozi a dịka ozi anyị na-ejere onwe anyị na ụmụ anyị ihe fita ndị Igbo iru fitaba anya mmiri na Naịjirịa sọsọ ebe eselụ papa mama na pikin ka onye onye ọrụ ga-amụta bụsa ma tinye gị akwụkwọ na atọ ebe ahụ esiri papa mama na pikin iwere nke izi bie ịtụpụ iweta nke ọzọ bikwa ya ebe se mama papa na pikin ịtụpụ iwetakwa nke ịtọ bikwa ebe se papa mama na pikin emana Labour Party mmadụ ịtọ ịtụrụ e akwụkwọ ihe ya e chọrọ nke nke president ụmụnne m nke bụ eziokwu na-enweghị enwe ụra yara ama nke bụ nke maka achị ụlọ akwụkwọ na-atọ a ị na-ekiri ya ekiri achị ga-akwụkwọ sọ ị ya achọ ebe esi papa na mama na pikin ụlọ achọ n'ebe ọzọ ebe n'elu prezident ọ sineti ma House of Reps ọba agbaratara nke anwa unu ebie nya ebe anwa dishọn na ihe unu na-alụrụ ihe ndị Igbo si unu mee ka unu mere abịara onye na-azọ sineti nene m anya ọmụ na-azọ sineti mụ na-azọ sineti Anambra Central adị na ọnụ kamụrụ efu ife unu ga-ama na o nwere mmadụ tozuru etozu ime mụ nwe n'ebe a anụrụ m national chairman APGA 10 years ọ gwara na abga dị na Naịjirịa pati ya na-ata dọọnụ m dobere ebe ahụ ọ nọ ọ mụ kwenye Peter Obi wee bụ gọvanọ obi anọrọ gọvanọ onye nke na-achị kịta agbara m agụrụ asaa mmiri asaa wee sọpọtara wee banye ya bụ na ibe na chukwu na enwere m experience for over 20 years mụ na Ojukwu rụrụ ọrụ dị Njukwu Emeka Obi Ojukwu ọrụ national leader ga-abụrụ national chairman mụ na ya na-anọ ka nna na nwa o wee na-akọrọ m e, akụkọ etu nna si akọrọ nwa ya akụkọ ebe mere oge ochie anọ m nsogbu ndị Igbo nwere na Naịjirịa anọ m ebe nsogbu anọ ebe a na-eme anyị ọrịa ka o ji abụ aja si na onye nna ya dunyere ori na-eji ụkwa agbawa ụzọ ọ bụ maka na mma nsogbu anyị nwere ka anyị jee sinet na 2018 wee bụrụ nsogbu ndị Igbo niile n'isi sụọ ya na sineti anyị wee kụwa ọkụ dị na ya anyị nwa mgba nke wepụtara ajụ m ekere oke nke ndị Igbo adịrị ajụ nwere aka elu na-eke onye amara ife bụ ife mere nna ya ife mere nna ya eme gịnị eme ya onye a na-eziga ozi bụ onye ọma ife mere nna ya ihe na-amakụ kịta onwe onye na-arụ nna gị amị ya megbuo ya itolite gbalụ onye na-ara nna gị amị ya ibute onye ahụ agha ọ dịghị ga-eme ehe ah, ama m ife a na-eme ndị Igbo na Naijiria ọ ga m ji wee jee Chineke wee busoro agha weta mee ka na ndị ana Naijiria bata onye ọbụla ewere nke ndị Igbo nye ndị Igbo ọ were nke unu mere nye na nke anyị unu ewere nke unu nwere nke anyị chi iso na akpa unu unu mere anya ya adọka trauza ọ na mbe eh, na sineti ọ daba ndị ewu ndị na-eti ime ndị yutu mara onye ma ọfụma ibe nkwụsị na sineti dị ọtụtụ ibe a na-eme ndị Igbo eweta apọịntmentị a ga-eke enyere m n'afọ afọ onye Igbo anwa ewere m aka erusi na mekwe na apọịntmentị a Chinyere ya Buhari ghọọ otu ihe ndị Igbo emere m ihe ọtụtụ ndị vigilante nta egbu egbe akpagharị ebe a ụlọ agbara ụlọ ga maka ọgụ egbe ebe a ọ gwa mere egwu ichara ọ bụrụ na sineti baa mba tọrọpụ ndị vigilante Anambra steeti na anyị ma ndị fabụ amịna onye na-anabịa egbe na onwere na mata egbe n'ugwu Awụsa ọ bụrụ Anambra ka ya nakọ ndị mmadụ egbe ya bụrụ egbe ndị Anambra steeti buchie egbe ahụ azụ ọ mụkwụ ya mracha mba na sineti bụ anyị wee zie IG polisi ya bụrụ egbe ndị Anambra ji zụtara origọ egbe onye ka na mbụ maka akpọcha taị na ndị na ekwu okpu n'isi ana m agara ana m amụọ ka na nọ na Anambra dị iche iche emere anyị e ego ka ha doziere ewu na Naịjirịa ị alụba ndị na Yoruba na ndị n'ugwu Hausa amarụ nke gara na Igbo ọ bụ jesi nke gara na e be anyị etikwe bak osidibe ya arụ mana ekebugo ego anwa tupu m bịa nsi azụ Ememelụ riri nne ka m buda ya down ọka nọ taa amaara m ụlọ dịka ndị a na-emegbu emegbu na Anambra steeti ama m naadị lụta ụlọ ndị ọka nọt abịatụrụ na aka ugbo ọ ga-arụ na gọọmenti ka m bido wọra ndị ọka nọt anya Peter Obi ochendo ugbu a Godwin Ezenagụ ọnụ mere kọmishọna for agrikọlchọ o nwere kọmishọna for agrikọlchọ m tinyere ọzọ House of Rep abụọ na oge m nashọnal chairman ochenlo rest in peace ọ nwanne ụlọ nwoke amaara a oge o bi na Kano far back 1995 omecha gbadata ebe a wee aka mee kọmishọna for e ndị chairman Anambra State Housing ọnwa mere ya ọnwa Chikodi Adara nke Mgbakwu m mere special adviser to the governor on security Amanuke Amanuke na Mgbakwu mba Amanuke Chikodi ịgbaka ịgba ọ m tinyere ọ slọt mụnwa mụnwa nwee m mmadụ ise ga-abụ kọmishọna na gọọmenti etu esi ekele gọọmenti mwelu nke ofu nye onye ọka nọt ịgbakịgba ọnwa nwoke ka ọ bụ ya dịra mma o wee lụọ ya 8 years ọ lụrụ special advisor to governor security 8 years emegidere m ndị ọka nọt ile ndị igbo ọka nọt niile wee gbakọ wee chie ma ọ gbatụrụ enyi ọka nọt ọ gbatụrụ enyi ọka nọt niile ọ bụrụ nke ibe ndị a o nwezi ndị chiri m na chinemere n'ama nsi agara gbachi ụzọ n'ama n'oke ebuke so na ibe ga-ekwu na onye si eme ka ekwesị akpọ ya mụrụ dị na mma kọsmas okonkwo eh, eze mma nke isu ọcha. mụ mere lokal gọọmenti chairman nwoke onye na-ana kọbọ kọbọ adị m ana nọ ga-emenyere ndị mmadụ ka ife niile m na na-agagharị na ọka na ọta ebe a fanchaụ ndị ha dị na mma o onye si na m ego wee nye apọịntmentị dagwa ụlọ ndị ebe a pụọ na m okwute I've never done 17 months. m e mmadụ 76 university scholarship 76 na 28 community in Anambra Central with a one graduate. I'm with 58 communities. Mana 76. Only with that two. I don't know about Bobono Neva. Anene fortune abundance. Oguna Unizik. Omel applied microbiology. O graduate gobe. Onye ama eze mgbapụ. gave the scholarship at 2018 eme election 2019 anachigha m azụ mkpokọrọba na my private scholarship foundation walụgwọ akwụkwọ ọbancha graduate ya o wee election but maka na achọ ụmụaka bara na nna uru ndị my scholarship dị 11 ọ yesterday ka mkpụrụ kwụrụ final year for one boy onye achala n'ebe mexi na Chinemeka Odumegwu University nwa ya afọ Abiam Isaac ee two days ago ka m 400 and something thousand naira final year school fees mmadụ akpọta aba maka na m onye nwere need anaghị m enwe ya enwe ndị m tinyekwa n'ọfụ ha bidokwa kịta na-agụ ofu onye onye achala yes nwa franka ọnwa amaeze ọbago ọbanyeghị obidogo etu a ka anyị si eme we want to empower the youth with education maka ọzọ a ka enidi ịra ndị fren na-abịa eme ụnụ na-emebisi fam ụnụ ahụ onye na-ekwunu ọsọ m nọrọ sineti were agba buhari were ndị fulani herdsmen ya ma ihe ọdọnye iwere ka eji ekwuru m ya na tv nụ gbagburu ndị ụkọchukwu na benue nwesị buhari eh. na ọ bụrụ jidere ndị gburu ndị ụkọchukwu a ịma na aka ya dị na egbu mmadụ ya agwa prezidenti ụdị okwu a ekuru m ekwuo ya ndị wepụ aka enwe n'ofe dọ ya aka mmadụ ọ bụrụ egbue mmadụ ise ndị condolence message say I will get to the root of the matter and I lose anything. Instead of not with any rule these people, now you hold here uh, responsible. commander in chief. Only send the agha Nigeria niile I want m ya two days after send them ndị in Benue, Jide mmadụ with a uh, four, four eight eight four seven. I'm going to come back and Set up on I'm not the ha kwuru na ihe a na-eme ndị Igbo adịrọ mma a na-achụgharị ha elesi ya egbo dị mkpa ịmara ihe ị na-eme ndị Igbo ite ọnụ ama ihe dị mma udo adị ọ dị etu esi eme ọ bụ na-ekwu na ọsọ m na-ekwu e? ọsọ m na-ekwu ya ejere m the only international airport dị n'ala Igbo nke a dị n'Enugwu Aka na Akanụ International Airport one of the times na ya ka ọ bụrụ local airport ụgbọelu hapụ isizi obodo riwe nabata na Enugu wesa nke motion wesa ụlọ na-eje emechie ụlọ mara kwesịrị ime ọ na-alụgharịa n'anụ ka ogbogota na standard kama emechi si tinye ego ka na o nwere teslo nke dị na Abuja oge o mebiri etinye ego na-alụ ya 64 bilion naira tren na-ejezi n'ada. na iwe kaduna iwere moto bịa abụja ebutu ya ka ọ bụrụ lokal epọt mfe na ebe a ka ga-eme n'enugwu nke enugwu weta ego ka a lụọrịa dị rọnwe ka amara ime na-emebi emebi ka edozie ya edozie ya emepekwa ya ụgbọelu esikwa ma lọndọn na-abịa ma ebe dị iche iche ọ mụkwuru ebacha mba eme ya approve bara iwe weta 10 bilion naira Buhari will have 10 billion naira, 10 billion naira. Election were bought for eight months. Ruwale Kanga, Ruwale Monse Ute, Nuwebe Kupense Yozo. International flights are being with Ethiopian Airlines. All number chinking to come again ago. They would train, they would train. All of it, then I'm a China madam. ọzọ ịmụziga mmadụ obiri aka ọ ga na-ele anya eke ihe onwe na nke ndị ụmụnne ọ dịkwa ya ọ bụrụ na ọ dịrị owe ya ka esi na-ekpere ọịba ka m mere ọ dịka rekọdet, ndị malide na-ekwu na afrịka mana na tv ọ dị rekọdet. abụrụ na alụsị apịrị apịa na-ekwu okwu ndị ebe ahụ egbe na-ada yes ndị ebe ahụ egbe na-ada ọnụma ọnụma bụ ọnụ kara aka ọnụma kara aka o nwere na-atụ egwu n'ụwa I'm telling you the truth ebe ọ sị na ya dị simple but what is inside me is very strong I'm not afraid of anybody that is why I told Buhari time without number na ndị Igbo arụọ problem ndị Nigeria si na eh, ya na ka ọ dị level for everybody ọ dị na-ekwu oge niile ndị a na-asị ụrụ na ndị a na-elekọta asị ụrụ na ha na-azọ sineti na ha na-azọ ha sọbrek a ga-ajụ ha nke ụnụ na anọ kedu ihe ụnụ mere nke nwaanyị na-arụ olu ọsụịka bụ ndị Hausa ya na na-eyi hijab okoye n'onu eweta nkịta na fonu na afịa ọ baa n'oche ọnọ ebe a, ọ bụrụ bụrụzi ha ji ya mana ndị ebe ahụ kwu obere ụlọ na-adị ebe ahụ isi arụ ka m na-eyi ana m eyi isi agụ mwenye aka elu oyi a na maka agụrụ m akwụkwọ abụ m akwụkwọ nne ọ bụrụ na ọrụ ọrụ m na-alụ ihe ga na-eji kootu ka m ga na-eji na-akpọta anyị mana ọ maka ọrụ ndị Igbo m na-alụ ka anyị ga-eyere ndị Igbo isi agụ Okwu ogologo a mkpụrụ ọtọ na sinet onye aka elu ele anya okpuru ga-abara anya ọ bụrụ soro na-abara anya oyibo ababa ozugbo ozugbo ana m asụ oyibo na-ekwu otu konstitushọn na-ekwu otu lọ anyị mee argument mmeri na ndị nọ na sineti abụrụkwa ụmụazị ndị nọ na sineti bụ former governors, retired army generals, former ambassadors, retired federal permanent secretaries. All of them do good with their man. Father with their matter. Madam, I'm a man. Nkunia, na-asụ ebe a na-ege ntị maka ịba m ntewu problem amaghị na ese gasị okwu nne emi na ibe na na-azọ sineti gị tara akpagharị na ibe na na-eme m sọsọ ndị onye nwe central mụa nwee national honor officer of the federal republic of nigeria osr ọsọ m nwere mancha mancha telu mancha ndị naijiria gbara ndị ha bụ ndị naijiria bụ onye mbụ gọọmenti naijiria dabụla ụlọ ikpe niile ụlọ nwayọ ikere ebe a ka esi eme udo ihere na-agwa ụnụ onye ka nna gwara mgbe ọ na eme Nnamdị ka nje na-ebute chụọ ihe aka rụrụ akpa Nnamdị ka na-aba n'ụlọ asị aka ebe na-ese okwu ọsara na-emegbu ndị Igbo na a na-enye ụmụaka ọrụ asị oke maka ihe bụ ọrụ ka mee nka udo ọ na-achị oge ahụ m na ọkada na ọgbọ m ka ị ga uche ka ị ga-arụ ọrụ so wee na ụlọ ụmụnne m ụmụ n'ebe a ọ ndị nne ebe anyị na-agba mbọ bụ ụlọ dịka ibe unu nwamgbeke emewuru nwamba ohe nwamba ohe emewuru nwamba afọ ọ ebe anyị chọrọ naijiria ebe bere ugo belu ndị a na-ebe a kịta na-akpagharịrị o nwere ngwara ụnụ ụlọ nkiri na sineti na-ekwu gbasị m my name is senator victor ume ofr i represent anambra central senatorial district ebe n'ime steeti ama ndị nwere national honor Inward Act Act of 109, known as OFR, given to me by the President of Nigeria. Nine years ago, nine years ago, the Nigerian government named this honor, Officer of the Federal Republic. All of that is a asị ndị ofeke nọrọ ebe a ewu dara ụda nọrọ a ha ebe nke onye na-azọrọ onye apụ ga-ahụ nwatakịrị ntị na House of Reps ọnụ ebe niile ọdọkọm ọnụ mma tinyere na House of Reps na 2011 as national chairman of APGA ọ m tinyere ya anara m ya peni mana ebe ọbụla o jere kampen ọ na-akpọ Victor Ume Victor Ume Victor Ume Victor Ume mụ na ya bụrụ ọgbọ otu a nọ n'ihu ụnụ enwere m 45 chieftaincy titles n'ala Igbo 45 45 different communities so ọkụ ọkọ ọ na-asawasị ọnụ na-akpọtọ m na-akọ ebe sọrọ ya nụ ọ bụ etu a ka esi eme ịrụ ka m na-agụ na ihe m ga-alụ na ihe m lụrụ unu weta akwụkwọ ahụ na ebe m nụgasịrị ọrụ n'ọka nọt streetlight ara nwụ na amalike ọ m tinyere ya ọ eh? m tinyere ebe ahụ alụm na health center na primary school classroom blocks na n'ebe n'ebe different places so ihe nna chi gwụrụ onye bịa ajụọ ya kedu nke ị na-eme etu a naijiria na-aha ọnụ ndị igbo ga-eziga ichie dịka mụ na sineti onye dịka n'anya ma ihe na-ese okwu mbanye ebe ahụ akwụrụ ọtọ na-ekwu etu ọ dị na-ereprezentụ ha n'ike ọ bụrụ etu a ka dabere statịkụ n'ike gbara statịkụ n'ike nnọkọta anaghị eso mmadụ n'ike ụmụnye na-eso emegere na sineti ndị ọsọ bịa n'ọfisi na-akata na-akata feda ga abịa m, onwe motion of bill ị nwere ị ga-abịa n'ọfisi senator victor sike for his support gbara ike iwepụta egbe ekpe mgbọdị n'ime ya welu mkpụrụ osisi nkụ wee lụọ ọgụ ọ bụrụ ka esi eme Ferdinand nwere ihe okwu na ọ bụrụ nọ n'ugwu awụsa ma ọ bụ Yoruba land ka m si wee pụta na ụmụaka mara amagosi na anyị ndị ọzọ ka mepe ọnwa 2019 oge e mechara elekshọn ewin ịrụnata sinetali ndu na onye gbọrọ na wee sị ndị Igbo amara ibe ga people no sabi anything upon the good things we are doing for them here wetin dey bring dis here. what she come here to do for you nsamba na maka peter obi ka ndị weta house of vice president wey i talk to you no say nonsense na dem e eme na better if you see somebody who can deliver you keep the person there maka ọdịrịsị so ana m ekele ụnụ wee sị na nke house of rep house of rep ịbụghị onye na-agwa ụlọ okwu prọfesọ lilian ọrụ ogwu a young lady who university professor professor nwanyị ga-eme ihe niile eme ntị ụmụ nwanyị ụmụ eme ntị nwoke na nwanyị bụ ofu ihe ọ nwanyị mụrụ nwoke nwanyị mụrụ nwanyị na anyị chọrọ ofu ife mana ihe m na-ekwu bụ onye ọbụla nwere ike nke ya chineke nyere ụmụ nwaanyị ike nye ụmụ nwoke ike ọrụ anyị na-arụ dị iche iche mana ihe dị mkpa bụ na nwaanyị ga-eke osi dị aṅaa ga-ahụ nwaanyị nwere nsọpụrụ nwaanyị na-asọpụrụ nwoke ga-eme ife nwoke a memenwu n'ụwa mana ịfụ nwaanyị na-akpali nwoke onwere ihe ọ ga-emenwu ọ dị na akwụkwọ nsọ ọzọ nwoke ga agwụ na akwụkwọ nsọ si na nwaanyị ga-erube dị isi mana nwoke ga-asọpụrụ nwunye dịka akwụkwọ nsọ kwuru nwaanyị na-apụta na nwoke were bad example of womanhood womanhood na onye a very simple a professor she will never insult anybody she will not and uh, prọfesọ nke ya abụrụ prọfesọ nke ụmụazị gịnị ntụ na-agụrụ n'egwu prọfesọ nke abụrụ prọfesọ ụmụazị professor of strategic management na Nnamdi Azikiwe University ọ rụtagoro ọ kụzigoro na abụrụzie dean of faculty of management sciences anyị ga-ekpọpụta ya ka ọzọ ha of rep na Labour Party ka o nyere ndị be anyị aka ọ ga-eji weta onye a ma ndị na-ekegoro ekego na-agagharị na ebutara isi na-eke ebe ka ọ ga-ebute eke unu onye ahụ eticha mana ma jee nashọnal asembli jee seneti mara ibe na emeba ebe a na-agwa ụnụ atụgharị ya ụgwọ olue na haus of reps ọ ga-eso na ndị isi ọ ga-eso na ndị isi na ebe anwa ndị ya haus of rep na emechaa elekshọn na 25 of february prọfesọ ga-abịa na nwere ike o nwego ụsọ ya prọfesọ ya abịa ya no brain ka eji arụ ọrụ edekọwa ekebe pozishọn afọ prọfesọ Lydia Norobu ewelego de eti n'akụ wepụta ya o nwekọrọ edukeshọn eme chairman of house of reps committee on education maka prọfesọ ka ọ bụ ụlọ ndị na-azọ elekshọn a na Labour Party Peter Obi na-azọ president nyam the best na sentrala ya mụọ na-azọ senate o nwere onye na-azụ ya nụ ga-emenwu one tenth of ga-eme nobody jee jụọ ndị ọzọ ma ndị outside Igbo land then onye nke awụrụ prọfesọ na-eje House of Rep you can have a better team than three of us Obi Zikume prọfesọ Robu anyị banye dị a anwụ ọkụ ya na-apụrụ enigwe o nwere anyị ga emefọ n'ụlọ. ụnụ nwanụ na anyị dị sincere I'm a Christian ana m eje ụka ọfụma hapụ ndị na-atụ wayo na onye ọkpọ gị sị na onye abụ onye ori na onye abụra ị makwara o mgbe m pụtara mmadụ wee sị m na na nke nwaanyị kpọrọba ndị na-anya shọtụl from ugwu nwaasị ike wee gbadaba abatete ọ kpọrọ anya ha ego ọ bụrụ na ha bụrụ pasenja a na-agwa ya na vitu mere onye ori onye ha ego ọ bụrụ na ha na-anaghị shọtụl ha na-aga asị na nwoke okwu obere otu n'ozure m otu n'ozure m ebe a ebe dị afa m ofu onye wee na shọpụ onye so arụrụ nwoke wee bido samọn ya na ebe a na ba azụ na nwoke okwu ogologo a n'otu ozuwe ọ dị kiribi dịmanyị chaghị m onye ọ bụ ọsịadị anyị na kiribi mini na nwoke abụrụ mmadụ na o meghị ọzọ omekọta argumenti ruo kwụsị owesị ya na ịmara onye anyị na-ekwu maka ya ọsịa ka ya bụ eziokwu na otu ekwu n'ihe nyere ego kwakọba ebe a ka a na-akọrọ pasenja etu a ka esi eme kampen dị ebe igwe ihe ya arụ uwe nke nwere arụ afọ ya anya wee kweta m so na onye a si na-asị na ọnwa ya bụ unu pụọ na ya akwụkwọ ọ nwere ebe a ga-atụ mmiri ala ọrụ obu ebe a ga-atụ ebe a ga-atụ bụ. wata inaman ya nila wata wata kem wata fu kem wadani jaamu ŋmaa yi dam nana na anya ba onye ọna mụrụ onye na-asụ ọrụ pete bi dị ba ọrụ ndị na ndị ba ọmụta nwaanyị ebere nwa na weta nke a weta weta weta ọrụ na anya ba ụlọ ọhụrụ dị amụ na pete bi na amụ

of February a ga-emekọta ịtọ ọnụ 3 weeks today izu ụka ịtọ tata ụnụ gara nwoke arụ n'ụtụtụ ụnụ agara mmadụ ntị n'otu unu obi ebi ya ebinye aka ikpe ekpere soro onye mmadụ ya gị n'ụzọ iri ga-ege ntị maka ị ga-eme nkịtị a na-eke ego gị mkpa ịnara akwụkwọ bichecha anya ọma ka ọ na-aga n'iru Two weeks after that, 11th of March, a man in House of Assembly, Ferdinand Omunye, former PC chairman, Okanos, Chinemeze, Nenya. Oh yeah. Oh yeah, Nenanya. Oma Okanos, Ofuma. Oma community in Oka North. ọfụma o nwere ebe ọ mara eme ọ na-emekọ otu ndị okenye na ndị ịgbaka ịgba ọnwa ịgbaka ọnwa nwa m ọ grandson so o nwere ka ọ ghara ime ihe dị mma maka na otu ọ dị dị ụmụ mkpa atụnyere na nke House of Assembly ọjọọ Obi Vic Zume, Senator, Orobu, House of Reps, Ferdinand, House of Assembly. Ọha na-ahụ ndị na-eto ọzọ. Ọha na-ahụ ndị na-eto ọzọ. Anyị nka niile ma ihe a na-akọ. Peter Odogwu, Lilian Odogwu, Mụnwa Odogwu. University dị, o nwere onye amụrụ na University. ebe m jere kọleji mụba fest na wayeki ọrụ bụ ji na atụ oyibo agwụtara m agwụta satara m asatọ ọge gụtara ụra gị kwa ibu ọ bụrụ na fraịde ewik ịnọrọ ewik tude ka maka dị mgbakwa olu na fraịde achị nwaanyị a wee jee owedekọ nkọ ndị kọtụ wee kwere eso ji azọ ọ bụrụ ya owu izu ka ka e nyere ụnụ ife dị na aga akwụ ebe ya awụ na dọsbin ana m azọ ọma kwụsịrị maka onwere ụzọ ọma onwere ọma ụlọ na-agba ntị before this week o eji ọnụ ahụ eji agba ndị mara ara arụ na nna eme ya maka na anyị mebi eji na-akụ n'ihe victim enwe ebe ọ na-eje na ndị ụsa na n'ọkpa onye na-aza for how many years so n'aka mma ka anyị ụdị mmadụ a na-aga onye a ga ụmụ nwaanyị ọnọ o wepụtara ụmụ nwaanyị o ụlọ ugwu a na-akwanye nwaanyị a na-apụta na aka otu a nwunye nọ na Ke na a na prọfesọ prọfesọ but she recognizes that I'm older than her and I don't know mention the name before. You understand? So it's my duty to carry her like this and take her to the top. How you take her, man. Kúndélé ụzọ. Kúndélé ụzọ. Kúndélé the man Senate. I'm not going to the body. I'm not in the House of Reps. For you, for your good. I'm going to guarantee that she won't disappoint you. So I am here. Ekele m ụnụ ndị mgbapụ. Sirike very good yes Very, good. Yes, you will deliver. Well, we don't need to speak to students because you are in the receiving end of the failed leadership in this country. What PWB has come to do is to ensure that it secures their future. Some university lecturers were on strike for eight months last year, remember? And it is not acceptable for schools to be on strike for eight months unresolved. So if I remember, I'm among the Yes ó yà wọ́n professor of strategic management former dean of faculty of business sciences na Nambla University does she not value education she knows the importance of education so you don dey to go and make laws for the good governance of this country the <laughs> youth are the drivers of the obedience movement and labour party but this is where the hope lies for everybody. you see Bisunike, ó ní nípa PVC. Aga m amafe atọ na agbakọ politeknik Pudimbu. Otu anyị na-agbakọ nna ụlọ afọkọ ya esite. Employment anyị na-enye ndị mmadụ ọrụ. One year ka m nọ nye about 26 people federal employment. 26. Yes. I don't know how I'm doing that. Africa bi a dɛmɛ ɛzɔ ne tɛmɛ ɛzɔ one of them bɔ Akoba nwa William Akoba onye achara eti na Nigerian Railway Corporation e graduate of economics all of na na human resources department ka onye ọka north nke efu ndị other local government so what we are doing is that we are going there to fight for you ịgụta akwụkwọ inwe ọrụ your lecturer they happy No matter also na-aga n'ihu ịkpata ego na-abịa neti anyị na mgbapụ ebe a ọga na-eme so gusina ike and don't allow anybody to put you down no nobody confuse you ife amụrụ ife oge a na-ebu akpati agago maka oyi tu na-ebu akpati idowe dị etu a kịta onye dị ọnasị anyị efe you vote for a responsible party and responsible candidates all of us are in labour party so do that and secure your future it shall be well with you. どんなふうに